ndube anya enwe nzukọ onye nnu ya akọlibeghị ndube anyị na-abịala igbo kwenu igbo kwenu kwezonu ya ndị be anyị ndị igbo nwe m ndị nji eje mba ndị nji eme ọnụ ndị nji eme mkpọtụ ịma asị na-ewere nkịtị tụọ nwata afịa ọ dị ya ka ọ masị ife ọ gị nwa bụ Charlie nwa Mgbafọ nke na-aza Soludo nke afọ yi o, ka m na-agwa ịma sị na nwata n'ihe nna ya ọgọdọ ngwongwo amụ ayọchie ya anya ana okorie toro eto chọba ifegburu nna ya ya ga-eme ya Soludo anyị ji nkịtị tụọ gị afịa iluo na anyị na-ezuzu ezuzu amara na olugo nke bụ na ị ga na-etreti ndị igbo gị nwa bụ mmadụ ifugo na nke ị na-akụzi na onwero nke mmụta na ya isi nwa gị ji etibe egwu otiri ọka flevo flevo agụ one nwa prọfesọ soludo ifele gị ifele ịkpaligokwanụ ndị igbo na mma ịkpaligo ndị igbo na mma ailon bụ mmadụ mụọ bụ ayomodogwu kwadosi ka etie gị n'ọchịchị amara na ịbụ akpụrụ ọrụ ịzara afa nna gị zaba afa nne gị chalị nwa mgbe afọ aka na bobikwa gị naanị ị na-akpali ndị Igbo isi na ị ga-eme Anambra steeti ka ọ dị beta dan Dubai ịbara aba bido chụba ndị mmadụ ị nwere ọtụkwa dan 3 years ma ọ bụ na ị ga-anọzu 3 years anwa Enugu kwu 8 ka iwe 800,000 nye chiefogolu gị ife ịtụ n'afịa ka a ga-egote gị soludo ee eh, ife na gị ee eh, ụmụ igbo ndị nji eme ọnụ ụmụ igbo ndị kara aka olugo na omume na ahịa kara aka adịghị onye kpụrụ isi ada aza na-ene soludo iwelugo nke onye nwe ga-ama vote him out do it Labour Party all the way anyị chọọ change n'ala igbo ezi ife ekene gị igosi nke iji bụrụ nna n'ala igbo ndị nke ọzọ nọ na dia shell obi ejebego Peter Obi o jebego emechi unu ga-akwado ndị castle of Chiefs ka ije ka ije zute nwanne anyị bụ prezident o nwerekwa onye Igbo kwadori ya eji ife n'ala ekene Kenneth Okonkwo e Andy ekene gị share this video Ayomodogwu 6060 ee eh? Labour Party all the way partisan